wata wata wata nuwabu wata fefe wata fefe ifo na na ta nuwabu no no ya ya iwa ko dun ana me je komiten ana ana kwa ana kwa na na wa wa eh meme meme meme ile time akweshi ne gusoja jiweme jiweme jiweme èyí kò ń jẹ́ yàrá wa pé ẹ̀rẹ́kọ́ nọ bọ́ ọ̀tẹ́ni wa ní ìjìnlẹ̀ ọ̀tẹ́ni wa bọ̀ ojú kọ́ apára náà sìn ẹ̀rẹ́kọ́ tó ṣì ń gẹ ìgbà yẹ tó gbẹ náà ní ìgbẹ́ ọ̀tẹ́ni wa náà náà wò náà náà tó gbẹ náà náà wò ọ̀tẹ́ni wa ní ìwé fèèfé wà fèèfé ìfẹ́. ọ̀yẹ́ wọn ha yìí aisha ka ichigbuo nwata nwata na-abụ ike ka ọkọ ọ ya kara nkịta anyị ga-eji okwute wee chigbuo ya chipịa ya anya ka ọ nwụọ onwe ya ọ dị ndụ eme ọnwụ bụ ihe dị ya ama nwata nwaanyị fụ n'ebe a ọ kwagbugo ya n'iko anyị nwa bụ ụmụ okorobịa anyị ga-atụgbu ya n'ebe a ka ntụgbuo ya ọ bụrụ ya ma ọ eh. ifuru ya onye abụọla n'iyi ọ lagbanyị na-ekọ na-ekiri nke ịnọsent gị ifuru ya maka Chidiebube Enugo mma hapụ ya ngụba ichie na-avụkacha ọnụ ama m na ọgụ ha wee bịa ihe iji ekwuru ihe a ọkwa maka na ịghọrọ nwata n'ụwa ka o mepere ihu ọjụ na ọ dị emepere ihu iwee jide ebe ọ na-eme wakụ wakụ wakụ isi ka ịkpara wee bịa ka ịtigbuo ya gụwa na-egbu ụmụ ajadụ gụwa ị na-afụ mmadụ ihe n'ike isi na afụfụ abụghị osi na ọba ike ike ị na-afụ mmadụ ihe Onya mere ya kwụ ya kwụrụ ya kwụ isi na na o nweghị ihe ọjọọ ime tụọ nwata na okwute <laughs> ngụwa ị na-ekwu ugboro one ka ejidego gị n'ukwu plantain ebe ị na-awakpo ụmụ mmadụ n'ike ugboro one bụ ejidegoro gị ị na-achị ka atụgbuo ka atụgbuo ya ọkwa gị na-ewere ọgwụ ejeje eyiri ndị mmadụ n'ugbo ha tụọ ya okwute ọ bụrụ na o nweghị ihe ọjọọ na ibu ibu ya ibu ajọ mmadụ tụọ ya okwute n'elughị ụmụ okorobịa obodo ụmụ okorobịa ishikwa na iwe ha esa na iwe ha oyi na-arị enu n'ishikwa na ishikwa na ide na ụmụ mmadụ eya eye enyi ha tụọ nwata okwute unu na-abụ unu ncha niile n'ubu ndị eje mmadụ mbụ ndị ịkpa arụ ishi na onwe owe na owe ihe ọjọọ imetụ tụọ nwata na uwe okwute eshi na iyi nube ka ọ wata n'uwe okwute jai jai atụ a ọ karị ịka ịsha niile ịchọrọ ifike frog ịchọ ije n'ife ị ga-agba ojiji ị na ha emegiri ị ga-achịrị ịchọrọ ifike frog were hanago ha nago onwere onye n'ime ha ma gị ikpe ọkụ ya nwa bụ onwe m jeso nwa atụ ama mma gị ikpe kunie na ba afọsịkwa na ọhụụ ege anyụsịkwa na nke inyụrụ ezugbo agbalụgo gị ndị ọjọọ mmadụ ndị kpa arụ ndị ọhụshi ndị isi na aja